AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-asụ asụsụ igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-ezukọ ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie eji m obi ụtọ na-anabata gị n'ụbọchị taa anyị enwewo ohere ọma ọzọ iji zukọọ ma leba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ nke izu a ana m arịọ amara chineke n'isi gị na n'isi ezinụlọ gị ana m asị ka ọ dịrị gị na mma nwanne m nwoke ka ọ dịrị gị na mma nwanne m nwaanyị ka ọ dịrị gị na mma ezi enyi m ka onye nwe m nọnyere ma lekọta gị n'ezinụlọ gị ka udo ya na-achị n'ime obi gị ụbọchị niile dị ka anyị na-aga n'iru ileba anya n'ihe omume nke izu a isiokwu anyị nke chịkọtara ihe dum anyị ga-eleba anya n'ime ya bụ nke akpọrọ agbaghara m agbaghara m ma isiokwu anyị n'ụbọchị taa kpọmkwem bụ Chineke hụrụ m n'anya na-ezughị oke m Chineke hụrụ m n'anya na-ezughị oke m ezughị m oke ma Chineke hụrụ m n'anya otu a ọ dị anyị niile achọrọ m ka anyị ghọta isiokwu a nke ọma ezughị m oke ma Chineke hụrụ m n'anya onye mụ na ya na-atụgharị uche anyị chere na chineke na-ahụ anyị n'anya naanị mgbe anyị nwere ike ime ezi mkpebi mgbe anyị nwere ike ịgbanarị ọnwụnwa mgbe anyị nwere ike ileta ndị mmadụ n'anya udo ọ bụ ezie anyị maara na chineke nọnyere anyị ọ bụrụ na nke a bụ nghọta anyị ọ pụtara na anyị amaghị na anyị pụrụ ịdahie sị m na ọ bụrụ na nke a bụ nghọta anyị ọ pụtara na anyị amaghị na anyị pụrụ ịdahie n'otu ụzọ ma ọ bụ nke ọzọ otu ọ sọrọ ka m bụrụ ezigbo mmadụ otu ọ sọrọ ya ka ị bụrụ ezigbo mmadụ ọ dị mgbe ọ na-adaba n'ime ndụ anyị anyị adaghị anyị enweta onwe anyị n'ọnọdụ nke anyị na-eleghị anya ya nke agwa anyị na-aga abụ ihe anyị bụ n'obi anyị ahụ onwe anyị na anyị adawo site n'ihe anyị kwere ọ dị ọnọdụ nke nwere ike ịpalite isi ya ga-elecha anya sị n'ọnọdụ a agaghị m ekwu ihe ọbụla o kwesịghị ka m kwue ihe ọbụla n'ihi na n'ọnọdụ dị otu ahụ ihe kachasị mma bụ ịgba nkịtị ma mgbe ụfọdụ tutu ị na-ejikọta onwe gị iwerela ire gị laa ọtụtụ ihe n'iyi nke ị na-emechasị ọ bụkwa mụnwa kpara ụdị agwa dị otu a gịnị ka ị na-eme mgbe ahụ gasị o wutere m nke a ga-abụ mgbe ikpeazụ m ga-akpa ụdị agwa dị otu a ma na mgbe gaa hụ na imeekwala ihe ahụ ọzọ ya ka m ji na-achọ ka anyị mata n'ụbọchị taa sị na mgbe ọ bụla ọ dabara na aghọm ghọrọ anyị na anyị chịpụrụ ụkwụ anyị n'ụzọ nke anyị kwesịrị ịga ọtụtụ n'ime anyị na-asị na chineke agbakụtawa anyị azụ ọnọwo anyị ebe dị anya ọ dịkwaghị ihe chineke nwere ime n'ime ndụ mụ na gị ma ọ bụ eziokwu ọ bụ ya na-akpata ụfọdụ n'ime anyị na-agakwuru ndị ụkọchukwu ma ọ bụ onye ọzụzụ atụrụ si ya biko kpere m ekpere otu ihe nke mere na ndụ m taa ụdị agwa m kpara n'ezie echeghị m na chineke ga-enwe ohere nye m ruekwarị na nke ịnụ ekpere m eleghị anya ụfọdụ n'ime anyị ọ bụ ihe anyị kwere ma ọ bụ mkpụrụ nke akụbaworo n'ime obi anyị na ọ bụrụ na anyị daghị na chineke na-anọ anyị ọha anya ma nke bụ eziokwu bụ na mgbe ahụ ịdahịrị obi a na-atọ chineke ụtọ ya onwe ya na-anọ na mwute ya kpatara ọ bụrụ na aghọm ghọọ gị kama ịkwapụ gị chineke na-achọsi gị ike n'ọnọdụ dị ka nka ụfọdụ n'ime anyị na-echesị ọ bụrụ na anyị ahazighị onwe anyị nke ọma nweta onwe anyị n'akụkụ nke na-edoghị anyị ahụ ee ndị mmadụ pụrụ ịsị gịnị ka ị chere na chineke ga-eme n'ọnọdụ dị ka nke ọ bụ gị nwa kpatara ya a sị na ị gaara mee ya n'ụzọ dị otu a ehe ma ugbu a ị werela aka gị tịba onwe gị na nsogbu gịnị ka ị chọrọ ka chineke mee gị onye mụ na ya na-atụgharị uche nke bụ eziokwu bụ na chineke na-achọ gị n'ọnọdụ dị ka nke a mgbe ahụ ị na-adịghị ike chineke na-achọ gị ọ gaghị agbanarị gị kama ọ na-achọ ụzọ ọ ga-esi wee mee ka ị rutekwa ya nso ngwa ngwa chineke bịaruru gị nso ọ gaghị asị gị isi otu ole kpaa ụdị agwa a ọ na-eme ka ịmatasị na ohere dịrị gị imezi ihe ahụ nke ịlaworo n'iyi chineke na-enwe obi ọmaiko nye mụ na gị mgbe gara aga ka otu onye na-ekwu okwu ya sị na ọ bụrụ na anyị daghị na ịhụnanya nke chineke na-adị elu dịkwa ukwuu karịa mgbe anyị na-adaghịbeghị ma ọ bụ mgbe anyị na-eme ihe n'ụzọ nke ziri ezi pụtara na chineke agaghị ahapụ gị chineke ga-esogide gị ruekwa mgbe ahụ o nwetara gị chegharịa iru gị n'ụzọ ahụ nke ọ chọrọ ka iso bụ ụzọ nke ga-ewetara gị ọṅụ na udo na ịdị mma ọ dịghị ụzọ chineke na-anaghị esi eme ka anyị lọgharịa site n'ụzọ njehie anyị ọ pụrụ isite n'aka ndị gị na ha na-enwekọ ihe iweta ndụmọdụ n'otu ụzọ ma ọ bụ nke ọzọ ma mgbe ọ na-eme ihe ndị a n'ihi gị n'ihi m ihe ọ chọrọ n'aka anyị bụ ka anyị ṅaa ntị ka anyị weda onwe anyị n'ala ka anyị matasị na ụzọ ahụ nke anyị gaworo bụ ụzọ na-ezighị ezi nke na-ekwesịghị ekwesị nke ya na ndụ ya na-amakọghị ọ bụrụ na ịghọta chineke n'ụzọ dị otu a mgbe ahụ ka chineke na-asị gị chetakwa na ị bụ nwa m ọ bụ ezie na imewo ihe nke na-adịghị mma nke ahụ apụtaghị na m ga-ekwe ka ihere mee gị ọ pụrụ ịbụ na okwukwe gị ebe m na-adawo ma mụọ onwe m bụ Chineke okwukwe m n'ebe nọ adabeghị gị onye mụ na ya na-atụgharị uche onye nwe anyị na-eme ihe niile o nwere ike ime ịhụ na anyị si n'ụzọ nje anyị pụta agwa anyị ga-esi anyị abụrụ nke ziri ezi ma ọ bụrụ na anyị enweghị ọdachi na ọgbachi n'ụzọ anyị niile anyị ga-esi anyị amụọ ihe ma wulie onwe anyị elu ihe a chọrọ n'aka mụ na gị bụ ụbọchị niile ka anyị mee ihe anyị kwesịrị ime kwanyere chineke ugwu mara na chineke anyị bụ onye kwesịrị ịtụ egwu ya onye kwesịrị ịkwanyere ugwu onye kwesịrị ịsọpụrụ onye kwesịrị ịhụnanya ma na nchịkọta nke isiokwu nke ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ghọta na mgbe ọ bụla ị kama itinye onwe gị na mkpụrụ obi gị n'ọnọdụ ahụhụ nke na-agaghị enwe ike mee ka ilegharịa anya mee ngwa ngwa wulite onwe gị ka ọnọdụ nke njọ ghara ime ka ị laa n'iyi matasị na ịbụ nwa Chineke na Chineke hụrụ gị n'anya na Chineke hụrụ n'anya ọbụna onye ahụ nke aghọm ghọrọ anyị ga-ahapụ isiokwu a ebe a ụbọchị na-abịa abịa ka anyị na-aga n'iru onye nwe anyị ga-enyere anyị aka mee ka ntụgharị uche anyị n'izu a bụrụ nke aghọtara igbo ibe m ọ bụrụ na ihe ndị a masịrị gị rutena anyị nso na adreesị ndị a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dọtcọm maọbụkwana gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke 070 7224 070 otu aka ka anyị ji na-ekele nwanne anyị nwoke onye okenye eze nlewemchi onye kọwara mụ na gị na ibi ndụ nke iwedo onwe onye n'ala dị mkpa n'ime kraịst ka anyị wedo onwe onye ala kraịst ga-ebuli anyị elu n'aha jizọs amen ugbu a ka anyị deredu mgbe ndị ọbụ abụ anyị ga-abụrụ anyị abụ dị ụtọ ndeewonu. nwanne m nwoke nwanne m nwaanyị onye jehova nyere amara ndụ n'ụbọchị nke taa ma nyekwa anyị ezi ohere nke ụlọ ya abịala m ọzọ n'oge awa a n'isiokwu nke m ji bịa nke na-asị nweta amamihe nweta amamihe ebe ihe ọgụ anyị dị n'oge awa bụ n'akwụkwọ ilu isi anọ amaokwu nke ise nweta amamihe chineke nke amamihe oge awa erula mgbe ị ga-arụ ọrụ na ndụ ndị gị ọ dị nwoke adị nwaanyị nke na-anụ olu m n'oge awa nke na-enweghị amamihe dị ka ị ga-eticha anyị ihe ozizi ndị a site n'ọnụ m ebube ana m arịọ ka amamihe bara anyị ụba n'aha jizọs amaghị m ihe m ga-ekwu bịa kwuo n'ime m ka okwu a mkpụrụ arịọ m gị n'aha nwa gị bụ jizọs kraịst amen nweta amamihe akwụkwọ ilu isi anọ amụkwu nke ise nweta amamihe nweta nghọta echezola esikwala n'okwu niile nke ọnụ m wezụga onwe gị nweta amamihe nweta nghọta echezola esikwala n'okwu niile nke ọnụ m wezụga onwe gị nke a na-ezi anyị na amamihe ezugo oke ma ọ bụrụ na nghọta adịghị ya amamihe agaghị amịta ezi mkpụrụ ma ọ bụrụ na nghọta adịghị ya ọ bụrụ na anyị gụọ n'akwụkwọ jems isi mbụ amaokwu nke ise ebe a na-asị ma ọ bụrụ na amamihe fọdụrụ onye ọbụla n'ime unu inwe ya rịọ n'aka chineke onye na-enye mmadụ niile n'afọ ofufe na-ataghịkwa ụta a ga-ewerekwa ya nye ya amamihe ọkọrọ gị n'ụzọ ọbụla amamihe ọfọdụrụ gị n'ụzọ ọbụla chineke si ma anyị rịọ ya ọ na-enye ihe mmadụ niile n'afọ ofufe ọ naghị ana ego ọ na-enye anyị ọ gaghị ata anyị ụta anyị si gịnị bịarịa ụwa ya amamihe ọ sị na ya ga-enye anyị a ga-ewerekwa ya nye anyị n'efu n'efu na-ataghị ụta n'ihi na ọ bụrụ ihe ị ga-asị mmadụ nye gị ọ pụrụ inye gị ya atawa gị ụta si gị ee gịnị mere iji bịa mana chineke onye amamihe onye jupụtara amamihe ọ sị na ọ bụrụ na amamihe fọdụrụ anyị ma anyị bịakwute ya rịọ ya na ọ bụ ya na-enye mmadụ niile n'efu na-ataghị ụta ọ bụrụ na ego akwụkwọ ilu isi nkata ma okwu nke abụọ na ise ọ sị na nsọpụrụ ka ndị mara ihe ga-eketa ma ndị nzuzu na-ebuli nlelị amamihe dị mkpa na ndụ anyị niile ị onye nchụàja onye ụkọchukwu amamihe dị mkpa nye gị ị onye na-agbasa ozi ọma nke chineke amamihe dị mkpa nye gị ị bụ onye nna na-achịkọta ezinụlọ gị amamihe dị mkpa nye gị ị bụ onye nne chineke nyere ezinụlọ n'aka ilekọta amamihe dị mkpanye gị amamihe dị mkpanye onye ọbụla ọ dịghị onye nọ ndụ nke ga-asị na ya achọghị amamihe ọ sị na ndị nzuzi na-enweta nlelị ọ bụrụ na ịbụ onye nzuzi na ije gị na ndụ a eziokwu ị ga-ekwenye n'ihe akwụkwọ nsọ na-ekwu ebe a n'ọnọdụ gị niile na-aga na-elele gị anya ị bụ onye nna na-enweghị amamihe ezinụlọ gị ga na-elele gị anya ị bụ ụkọchukwu amamihe na nghọta kọrọ nzukọ kraịst ga na-elele gị anya ị bụ onye ndu nke na-enweghị amamihe aga na-elele gị anya akwụkwọ ilu isi anọ amaokwu nke asaa sị na isi ihe ka amamihe bụ nweta amamihe ee were ihe niile ị nwere nwetakwa nghọta nke a na-akwadosi ike ime ka anyị mara na amamihe anyị ezughị oke ma ọ bụrụ na nghọta adịghị ya n'ihi na amamihe nghọta na-adịghị pụrụ iduhie gị akwụkwọ eklesiastis amaokwu nke asaa isi iri na otu si na amamihe dị mma ọ bụ ihe nketa nke dị omimi ọ bụ ihe nketa na ọ dị mma karịa ihe niile nke anya na-ahụ amamihe bụ ndo ego bụkwa ndo amamihe bụ ndo ego bụkwa ndo ebe eji amamihe tụnyere ego onye ọbụla na-achụ ego n'ụzọ dị iche iche onye ọbụla na-achụ ego n'ụzọ dị iche iche ka anyị jikwara otu aka ahụ chụọ amamihe n'ụzọ dị iche iche elee ebe anyị na-enwetakwa na amamihe ọ bụ naanị n'aka chineke ọ bụ naanị n'aka chineke akwụkwọ nsọ si na ịtụ egwu nke chineke bụ mmalite nke amamihe ọ bụrụ na ịbụ onye na-atụ egwu chineke n'ezie ịmalitela inwe amamihe ịmalitela inwe amamihe ọ bụrụ na ebi ndị nọ na-atụ egwu chineke amamihe dị anya n'ebe ị nọ ma mgbe ọ bụla ịmalitere biwa ndị n'ịtụ egwu chineke ee amamihe abịala gị nso abịghị gosiri amamihe na akwụkwọ samuel nke mbụ isi iri abụọ na ise ezi nwaanyị n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata na nwaanyị nke maara ihe na-eji aka ya ewuli ụlọ ya mana nwaanyị nke na-enweghị nghọta na-eji aka ya akwatu ụlọ ya ọ bụrụ na ị gụọ akụkọ ahụ ebe ahụ ọ bụ akụkọ anyị maara nke ọma akwụkwọ nsọ mere ka anyị mata na nwoke nke na-alụ abiga nke a kpọrọ aha ya a na ọ bụ onye obi ọjọọ akpụkpọ nsọ dere ya na nebal bụ onye obi ọjọọ david zipụrụ ndị agha ya ka ha gaa gbuo a nwaanyị maara ihe mgbe ọ hụrụ ndị a jụọ ha ọ bụ gịnị mere mgbe a na-abịa ịkwafu ọbara dị ya ada na larị ha na biko unu ekwekwala ka ọbara onye iberibe dịrị n'isi unu eleghị ihe ọ na-emeta ka m meta nwa ezi nwaanyị maara ihe ya ewere aka egbochiere di ya ọnwụ ma chineke mechara were aka lụọ agha ahụ eze solomon gosiri amamihe mgbe ọ ruru ya rịọ chineke si n'ime ụmụ abụọ a ikpe mbụ m na-ekpe elee nke m ga-eme ndị akwụla m onye ka asị kewaa onye ka ọzọ asị ekewara ya rịọ chineke n'ihi amamihe ọ rịrịọ chineke chineke enye ya ezi amamihe o ji chabie ikpe ahụ ee amamihe na-eduzi anyị n'ụzọ ndụ anyị niile ihe ọ bụla ị na-eme ma inwe gị amamihe ihe a agaghị aga n'iru ilu isi iri na itoolu amaokwu nke asatọ si na onye na-enweta amamihe na obi amamihe na-ahụ mkpụrụ obi ya n'anya onye na-edebekwa n'ghọta ga-achọta ezi ihe inweta amamihe debe nghọta ị ga-achọta ezi ihe mmadụ ọbụla dị ndụ chọsiri amamihe ike mmadụ ọbụla dị ndụ nghọta dị anyị ezigbo mkpa ma anyị enweghị nghọta nwee amamihe ozugoke n'ihi na amamihe nghọta na-adịghị ezugoke amamihe na nghọta na-alụkọ ọlụ n'otu ịtụ egwu chineke bụ mmalite nke amamihe dịka m kwuru mbụ ma jizọs tiri mkpu ya si na akwụkwọ hoza isi anọ amaokwu nke isii ya sị na emewo ka ndị m laa n'iyi si taa enweghị ọmụma nke chineke nke a pụtara na ọtụtụ n'ime anyị n'otu na enweghị amamihe na nghọta bụ na anyị enweghị nghọta nke chineke chineke nyere anyị aka n'ime ndụ anyị ka anyị chọọ iru ya mara onye ọ bụ ka onye anyị amamihe ya na nghọta nke zuru oke nke ga-eduzi anyị n'ụzọ ndụ anyị niile ka anyị bie ndụ a n'inwe ezi ọṅụ ka anyị bie ndụ a n'ịgara ya ozi n'inwe ezi amamihe na nghọta n'ime nke a ọ ga-adịrị anyị na mma n'aha jizọs Amen. unu anụla ozi unu anụla ozi ka anyị na enwetara unu World Radio unu Adventist World ozi ọma nke taa si ma mụ na gị nweta amamihe chetakwa na amamihe si n'aka chineke na-abịa ruo chineke nso gụọ akwụkwọ nsọ ị ga-enweta amamihe anyị ekelela nwanne anyị nwaanyị onye na-agbasa ozi queen grace okechukwu ka udo chineke chia n'ime ndụ gị ka mara chineke bara gị ụba gị ma na ezinụlọ gị otu aka aka njikwa na-ekele ndị East Central Choir dị unu emeela ụla abụọma nke unu bụrụ anyị taa chineke nọnyere unu chineke mee ka mara ya chia chineke mee ka udo ya chia ka ngọzi chineke bara anyị niile ụba n'aha jizọs ọ bụrụ na ihe ndị a masịrị gị rutena anyị nso na adreesị ndị a adventist world radio PMB 21244 Ikeja, Lagos, Nigeria; Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria maọbụkwanụ gị anyị n'ekwentị na nọmba nke a 070 6363 7224 070 6363 7224 chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo